Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. na ndewonụ ụmụ igbo ibe m ekenọma ekenọma tata bụ ụbọchị afọ bụlụkwanụ ụbọchị iri na abụọ nke bụ oru na n'ime ọnwa ahajiọkụ nke ndị igbo ya gazikwalụ na ebe unu anọ na erima eriri malụ ngwugwu ngwugwu malụ onye kelee na-egbula oge anyị ga-agaba n'iru n'ozi nke taa maka na <laughs> maka ijele nọ n'ụda <laughs> o nwere uche ghọta ife m na-ekwu ya bụ na ya ama mgbu oge chaa chaa chaa tata anyị ga-agaba n'iru ozugbo ozugbo tata bụ ụbọchị nke afọ afụfụtakwala anyị niile ifeọma nye anyị ndụ nye anyị akụ na ụba nye anyị arụ isi ike ise ozi nke m na ezitelunu tata bụ ozi nke mkpọrọ ahajinomics ahajinomics nke a pụtalụ na ahaji ọkụ abaala na bekee ahaji ọkụ abaala na bekee ọ ife nke tata na-apụta mana ụwa bụ iru iru maka na n'ụwa ndị Igbo ife niile dị gburugburu ife niile dị gburugburu ya bụ na nke gara aga na nke na-abịa abịa na nke na-eme kịta fancha niile nọ n'ofu oge ọnya kpata na ndị igbo anyị ada enwe ọgbọ nke ise na tata na nwa akwa na-arọ nke ịtọ ọ bụrụ etu a na na igbo anyị enwero ife dị etu a maka na mmadụ si n'azụ wee bịa na kịta ya bụkwa iru ekene ọma na ụmụnne m tupu <laughs> ịma na atụala ọmala ọmala atụala ofe ka ofe n'isi n'ọfịa tupu ụmụ ofe ka efefusie maka fa aghọtara nke a na-ekwu o chelụkwa n'ụwa ahụ na ife a na-agwa m na memori dị na fon eriozi nne <laughs> ka anyị gaba n'iru dịka o si dị na ụmụnne m ahajinomiks bụ mmemme iri ji ndị Igbo tata anyị ga-atụle mmemme elimeli iri ji nke ndị Igbo kedu ife ọ bụ kedu ife ọ pụtara na uwe Igbo uwe Igbo bụ ụwa gburugburu onye na-aghọtara mbụ ịkọlia bụ ọma nghọta maka na ụwa Igbo nọ sitelu n'usoro ya bụ ọtụtụ ndị na-ege ife m ga-ekwu tata ọ bụrụ na tata bụ ụbọchị nke mbụ ị na-abịa ige ozi a n'ọnwa a anyị nọ n'ọnwa ahaji ọkụ ọ bụrụ na ozi nke a bụkwa na ozi nke ịtọ n'ime ọnwa ahaji ọkụ ọ bụrụ na ị karọ wee gee ahaji ọkụ chaa chaa na nke a bụ mgbosi nke mbụ ị na-abata ige ozi ahaji ọkụ ọtụtụ ife a na-ekwu ga-agbagwoju gị anya ọ bụkwanụ na isoro na mbido wee kọwaa maka nwekọ igbo na chi ọtụtụ ife a na-ekwu ga-agbagwoju gị anya maka na uwe igbo bụ ụwa usoro ife na-eso ibie mmadụ anọkọtara ụwa kapụta mmadụ si na mmụọ pụta ụwa a wee na-aga anyị nọ n'ọnwa nke isi nke ndị Igbo nke bụ ọnwa ahaji ọkụ tata ka anyị ga-akọwazi ife jikọrọ ahaji ọkụ na emume iri ji ndị Igbo na-eme ekele m na-aga ozi ekene na-agalụ dọkịta prọfesọ chidiosuagwu na na-agakwanụ Chukwuka dibia nwafọ na-agakwanụ ka a na enume ume na-agakwanụ ndị dị iche iche mana ozi nke tata ahajinomiks bụ okwu nke nwanne anyị nwoke bụ Chidozuagwu wepụtalụ o wepụtara ya ka anyị bụ azị kịta wee nwee ike wee ghọta ka anyị wee nwee ike wee ghọta ife bụ etu nwa bekee si ekwu ekọnọmiks oge gara aga anyị kpakwa maka teknọlọji nke bụ nka na ụzụ ndị igbo tata bụ ọkụ na ekọnọmiks mana anyị kpọzili ya chidosu agwụ ya ahajinomiks anyị na-aga kịta anyị ga-aghọta ife o ji nye nye afa dị etu a iri ji ndị igbo etu a si kọwa na mbido bụ mmemme obodo maka na mmemme igbo na-eme dị ụzọ abụọ enwelu e emume onye nke dịka ichi echichi enwekwanụ emume obodo ọnwa ifejiọkụ iri ji bụ emume obodo igbo niile na-eme iri ji bụ emume obodo ndị igbo niile na-eme iri ji emume a bidokwale biko gba ya lonu m onye mmanụ dee ozi ka anyị malụ maka na ebe a nọ bụ onye mmanụ ya ka ọla ibie edechakwa m ife ndị ede mana ewepụtara m ya <laughs> iri ji ndị igbo mmemme iri ji mmemme iri ji bidolu 5000 years ago n'ala igbo emume ili ji bidolu 5000 years ago n'ala igbo nke a bụ mgbe ndị igbo mere ifefa kpọlụ great yam experiment n'ime oge a ka ndị igbo wepụtalụ ji na ede ka isi nnifa ji na ede wee bụrụ isi nri ndị igbo site oge a wee lụọ kịta igbo na-eme emume iri ji igbo na-eme emume iri ji gịnị kpatara nke a ji okwu igbo na-akọwa onwe okwu akọwara onwe ya anyị ga-ama na ọ nwere ka nwa bekee si tinye aka na nke afọ ji ji ji ji ofu bụ afa ofu bụ ife na-eme eme ji bụ ji nke anyị na-eli eli nke anyị na-akọwa maka ya tata ji bụ ife ọ na-eme ji na ede isi nri ndị Igbo mana n'ime fana abụọ ji nọ n'isi maka etu anyị si ghọta ụwa Igbo bụ ụwa ibonibo ibonibo kwụlụ kwụlụ ife niile Igbo n'ụwa ndị Igbo ife niile dị bụa oke na nwunye ji na ede ji bụ isi nri ndị igbo ji ji ndụ ndị igbo ji ji ndụ isi nri ndị igbo niile bụ ji nke na-esote abịa ede tupu nwa bekee abịa n'ala igbo ji na-enye ndụ ji ji ndụ ndụ na ya bụ isi akụ akụ niile a na-akpa akpa n'ụwa etusokwa ya nyara ọ bụ na ndụ adịrọ akụ enwere ụlọ ọba akụ a nwere ụlọ ọba ma ọ bụ na ndụ adịrọ ya ka ndị Igbo ji wee sị na ndụ bụ isi ndụbụisi isi akụ niile gịnị ji ya bụ ndụ ji bụ ife mbụ ndị igbo na-eli ji na-enye igbo nni na-enyefe ọgwụ ji na-enye ndị igbo nni na-enyekwa ndị igbo ọgwụ etu a ka ọ dị ede maka na anyị na-akọwasị na ndị igbo mgbe na-etere aka nke gara aga na fada ata anụ ndị igbo bụ ndị na-eli akwụkwọ ndụ na mkpọlọgwụ ya bụ nke nwa bekee na-akpọ vegetarians ọnya ka m na onye na-ebidoro na mbido wee na-eso anyị na ọ bata taa na ọ ga-agbaghali ya anya maka anyị akọwago etu ndị igbo si na-agbanwe na-agbanwe na-agbanwe tupu fa elue ili ji o nwere ife ọzọ fa na-eme fa bụ ndị na-aṅụ ife ọṅụṅụ tupu wee sizie na bata n'ịta mkpụrụ osisi n'ili ji n'ili ede n'ili akwụkwọ nri niile dị iche iche etu anyị si malụ ji nọ n'ime anyị ji bụ mgbọrọgwụ ọ bụlụkwa ka anyị na-agakwanụ ji bụ ife ji ndụ ndị Igbo dịka ife a na-eli eli ndụ bụ isi akụ akụ ọbụla mmadụ fụrụ ya na akpa n'ụwa ọ na ndụ adịrọ akụ enwere enwerozi ụlọ ọba ya ka anyị n'ụwa ndị igbo bụ ụwa gburugburu ịghọta nke mbụ akọwazialụ gị nke ịbụa ịghọta anyezie gị nke ịtọ ịghọta nghọta na-esite uche amamife sitelu na chukwu amamife na-abịa abịa ọ dịrọ n'anụ arụ ọ dịrọ n'ọkpụkpụ o nwere ebe o si abata o nwere ebe o si abịa ọnya ka anyị ji kọọ maka nwekọ igbo na chi ka ọ wee kwa anyị na-aghọtaba ebe anyị na-aga nghọta na amamife nke chukwu afọ uche chukwu afọ ka anyị kpalụ n'ọnwa gara aga nke a na-akpọ agwụ nke a na-akpọ agwụ ya bụ uche chukwu site n'uche chukwu anyị wee na-aghọta ọtụtụ ife niile a na-atụli na-akọwa ọ na-ekwe wee na-adaba ji na ede bụ faa bụ isi nri ife niile ndị igbo na-eli ọhịa ma ọ bụ ọfịa bụ ebe ji na ede si bịa ọfịa ka ji na ede si n'ime wee pụta ọfịa esiro n'enu ukwu osisi wee litue ọfịa esiro na n'enu wee daa naanị etu esi akọla ya n'akụkọ nwa bekee si na mana si na heaven wee daa naanị naanị igbo ife niile a na-eli eli dị n'ọfịa ife niile eji alụ ife niile dị n'ọfịa ife eji nke a m ji ekwu okwu si n'ọfịa ife ejilu nke m ji n'aka si n'ọfịa akwụkwọ nke eji eji bụ ọfịa ife eji eme ma aka ma tin ma ife niile ife niile bụ ọfịa n'ọfịa kafasi ọ bụrụ na fesiro na ife ọfịa wepụta dịka osisi fesi n'ime n'okpuru anị ọya ka ọfịa ji wee dị mkpa n'ala Igbo uchechukwu bụ agwụ nyanwa na-enye amamife nyanwa na-enye nghọta ji na ede bụ isi nri ndị igbo ọfịa bụ ebe ji na ede si bịa ọfịa ji ọkụ ụfọdụ na akpọkwa ya aha ji ọkụ ineba anya n'afa ọhịa ji ọkụ ahịa ji ọkụ ọfịa bụ ife ọ na-akọwa na ọfịa ji ọkụ niile etu anyị si kọọ n'oge nke gara aga onye na aghọtarị ya ike gaa nenekwa okwu nke anyị kwuru n'izu gara aka ọ ga-enye aka wee ghọta ife anyị na-ekwu nke tata ya bụ na ọfịa ji ndụ ndị Igbo ọfịa ji ndụ ndị Igbo maka na n'ọfịa ka ọtụtụ ife niile si apụta n'ime ka ji na edesikwanụ pụta mgbe igbo na-asị ọhịa ji ọkụ ife a na-akọwa bụ ike nke sitelu na chukwu wee banye n'ọhịa nke bụ ana igbo nke ana igbo ji enye ndụ ọfịa ana igbo ji enye ndụ site na ji na ede ike nke site na chukwu nke ọhịa ana igbo ji enye ndụ site na ji na ede ọhịa ji ọkụ bụ ike nke sitelu na chukwu ọfịa ana igbo ji enye ndụ site na ji na ede ya bụ na ife a na-akọwa gbasara ọfịa kịta abụrọ maka nka na ụzụ maka na ọtụtụ ife eji eme nka na ụzụ igwe na aja na ọtụtụ ife eji emepụta nka na ụzụ bụkwa ife si n'ọfịa si naanị mana tata nke anyị na-akọ maka ya bụ ji nke anyị na-akọ gbasara ya tata bụ ji anyị adịghị akọzi maka ife ndị ọzọ sikwa n'ọfịa pụta ya bụ na ọhịa ji ọkụ ife ọ gbasara agba ọbụrụ maka ọbụrụ ji ọkụ adịghị akọwa maka nka na ụzụ afa ọhajiọkụ ịtụsa anya ọhịa ji ọkụ ọkụ a na-akọ ifa nke a na ndị Igbo na-enega anya aba akụ akụ nke sitelu na ji na ede nke na-enye ndụ ọ sị na ọhaji ọkụ bụ ike sitelu na chukwu banye n'ọfịa ana igbo ji enye ndụ site na ji na ede mmadụ ndị igbo oluzili oge fa na-eli ife wee dị ndụ o nwere oge ọ bụ ife a na-aṅụ aṅụ ka fa na-aṅụ dị ndụ o nwere oge ọ bụ na fa dị aṅụ ife a na-aṅụ aṅụ chaa na anyanwụ chaa fa na-arụ fewela anụ arụ fa dịka etu osisi si eme wee gbazee ni nke fa na-eli mana mgbe igbo na-aga na-aga na-aga na-agbanwe na-agbanwe faluzie oge bido ili ji na ede etu akụkọ nke a si gwa gị na eksperimenti ji na ede bụ 5000 years ago ka famaalụ nke fa nwere ike ilinu wee dị ndụ maka na ọ nwekwa nke a ga-elie ogbuo egbue n'ime oge afọ ka ndị dibịa n'igbo chọpụtara ife dị mma nke a ga-eli eli dịka ji na ede ya bụ na aha ji ọkụ maọbụ ọfịa ji ọkụ maọbụ ife ji ọkụ dịka etu ndị igbo si ekwu igbo na-asụ n'onu n'onu ma akwa na obula ofu ife ji ọkụ na-akọ maka na bụ ememme a na-ekwu na ife a na-enye maka ike sitelu na chukwu ọfịa anigbo ji eme nri ya bụ na ọ nwere ike nke dị naanị o nwere ike nke dị naanị ọ bụrụ maka na etinye ife naanị ọmịa ọ bụrụ na ukwu osisi nọ naanị okunie o nwere ike kpatala o ji eme ike nke ada afọ anya ike ada anya ike na chukwu ọbụrụ m nyelu anike ọbụrụ gị nyere anike ọbụrụ nwa bekee nyere anike ọbụrụ mbe nyere anike ọbụrụ agụ nyere anike ike nke a site na chukwu maka na ife niile igbo na-eme gbadolo ụkwụ na chi ọnya kpatara na anyị na-aga na-aga ife ọbụla anyị na-akọ anya na-agbakwu ya akwụkwụ na chi na-agbadokwu ya na chi maka na igbo ekoro n'elu igbo adịghị aka akụkọ nke nwa bekee na-akpọ alegori alegori abụrụ akụkọ nwere ebe ọ gbadoro ụkwụ a akwụkwọ akụkọ agwala ọgwa igbo ife niile igbo na-akọ na-abụ kpọmkwem ọ gị ebe o si abịa ya bụ na ebe ike anyị si abịa o ji enye ji na ede ike bụ n'ọfịa ọfịa afọ ibe ike e si abịa bụ na anị ebe ike anyị si abịa bụ na chukwu ya bụ na ike niile sitere na chukwu igbo na-eso ndụ na-ebi ndụ n'usoro n'usoro ịghọta nke mbụ inwe ike ghọta nke ịbụa ọ bụrụ na ịghọtara nke mbụ a na-akọ nke ịbụ a na-eto ọ ga-agbagwojugo anya site n'usoro etu ndị Igbo si eso ụwa ọnya ka n'izu gara aga iji kwue sị na anị bụ ụzọ wee welụ tupu olue ife ji ọkụ ife dị mkpa na ndụ ndị Igbo ife dị mkpa na ụwa ndị igbo etu ife si ka mkpa na anị ndị igbo anị bụ ụzọ dị mkpa anị bụ ụzọ ka mkpa e anịralụsịa olo ifeji ọkụ maka gịnị na ọ bụ n'enu anị ka ị nwere ọfịa ọfịa pụrụ n'enu ọfịa anọrọ n'enu ọfịa bụ naanị ka ọ nọ ya bụ na anị dịka nne mụtalụ ọkụ anị dịka nne na nna mụtalụ ọkụ anị bụ uzoralụ anị bụ ụzọ nọdụ tupu ọfịa apụta ọfịa nọdụ sịa ji na ede e wee sobe ọkwa ya na-aghọta anya bụ usoro chukwu welụsịa anị welụ anị welụsịa ole ifeji ọkụ ifeji ọkụ welụsịa oloji na ede maka na ọ ike ifeji ọkụ ka ji na ede ji apụta mana ọ bụ ike anị ka ọfịa ji wee dị mana ọ bụ ike chukwu ka anyị ji wee dị etu a ka ọ dị uwe igbo bụ ụwa usoro na usoro nji ọkụ nji ọkụ nji ọkụ nji ọkụ bụ ikechukwu nke nwe ụba ụba nke akụ ụba dị n'iche n'iche enwere ụba ọmụmụ ụba nke a na-ekwu tata bụ ụba nke akụ ife enwe enwe nji ọkụ bụ ike nke chukwu nke nwe ụba nke akụ ya ka iji nweta n'afa ife a na-akọwa maka ya tata ife ji ọkụ mkpụrụ okwu atọ aha ji ọkụ ọhịa ji ọkụ ife anyị na-eme bụ na anyị na-atụlizi ya atụli ka ọ wee kwe onye ọbụla wee ghọta ife etu afọ a si wee pụta nji ọkụ bụ n'ime ahaji ọkụ ka o si pụta nji ọkụ na onwe bụ ike nke chukwu nke nwe ụba nke akụ ji na onwe ya nwe ụba na nghọta nke ndị Igbo ji na onwe ya nwe ụba ji nwe ụba ụba agha ji ife ndị a bụ afa ndị Igbo na-enye ụba ji ụba agha ji gịnị ka ndị a na-akọwala anyị ọ na-akọwala anyị na ji nwe ụba maka gịnị na ji na-enye ndụ ji ndị igbo na-eli abụrụ sọsọ nri ka ọ na-enyefa ji na-enye ndụ ji na-enye arụ isi ike ji bụ oke nri nke ndị igbo nke na-enye ezigbo ife dị iche iche na-arụ ya ka igbo ji wee kwue sị na ụba agha ji na ụba ọbụna nke bụ ụba nke bụ ife enwe enwe na ọ ga-enwelili ji onye ọbụla bụ nke onye nwụba ga-enwe ji ndị igbo bụ ndị ọlụ ugbo ọlụ ugbo bụ ndị ọlụ ubi ndị na-alụ alụ naanị tupu felie na mbụ mbụ mbụ mbụ ndị igbo abụrụ ndị na-azụ afịa ọbụrụ bụrụ afịa na-enye igbo nni ọ bụrụ afịa debere igbo ndụ ife ji igbo ndụ bụ ọlụ ubi ọlụ anị ọlụ ugbo aka aja aja na-ebute ọnụ mmanụ mmanụ ọ bụrụ ịzụ afịa afịa na-ebute ọnụ mmanụ mmanụ ya ka igbo ji si na ụba aghaji onwere ụba nke bụ ụba bụ nke ezigbo ụba na-enwero nwekọ ya na jiji ji bụ isi nri ndị Igbo ji na-enye ndụ ndụ bụ ụba onye na-ejiro ndụ enwere ụba ife ndị a ka oke dibịa a na-akpọ dr chido na nebasila anya wee wepụta afa nke ọ kpọrọ ahajinomiks ahajinomiks ya bụ ikonomik nke ndị igbo nke gbadoro ụkwụ na ọlụ ubi maka na ndị igbo bụ gịnị ndị ọlụ ubi fabro ndị na-azụ afịa anyị na-azụkwa afịa mana ọlụ ubi bụ ife izizi eji igbo igbo si aha genomics na-akọwa na akụ niile igbo nke na-enwe na akụ igbo onwunwe nke ndị igbo sitelu n'ọlụ ugbo n'ọlụ ubi ya ka ndị igbo ji nwa afọ a na-akpọ akụmba akụmba akụmba bụ afa ndị igbo na-enye akụmba bụ afa ndị igbo ji nwe ụba bụ afa ndị igbo ji nwe ụba bụ aha ndị igbo akụ niile a na-enwe enwe nke ndị igbo na-enwe gbadoro ụkwụ n'ọlụ ubi ma ọ bụ nke a na-akpọ ọlụ ugbo igbo na-asụ n'onu n'onu ma fakwa akwala ọbụla ofu ọlụ ubi ma ọ bụ ọlụ ugbo ọnya bụ ife ji igbo ndụ igbo abụrụ ndị na-achụ anụ na-akpaghalị igbo abụrụ anụ achị akpaghalị jifa ndụ sitegodu na ya bụ asụsụ nke a na-akpọ ji ndụ ifugo na ji nọ n'ime ji nọ n'ime ya bụ na ụba nke si na ọfịa pụta ife nọ n'isi ife ndị a niile nke igbo na-eli eli wee dị ndụ bụ ji ya ka m ji si ji ji ji ji ndụ ụba ji nwe ụba gịnị bụ emume iri ji na ana ndị igbo mmemme ọbụla ndị igbo na-eme nwere ebe ọ gbadoro ụkwụ mmemme iri ji gbadoro ụkwụ n'ọlụ ugbo ife ọ na-akọwa bụ na igbo bụ ndị nwe onwe fa igbo bụ ndị afọ julu igbo bụ ndị na-eliju afọ site n'ọlụ ubi n'ọlụ ọlụ ugbo emume ili ji bụ inwe aṅụle ike na okike inwe ife egwuregwu inwe ife nke na-enye ọṅụ iji ziko na igbo na onwefa bụ ndị igbo nwe onwefa maka na fa na-enye onwefa nni fa zulu inye onwefa nni igbo zulu iwepụta ife igbo ga-eli ọnya bụ mmemme iliji maka na iliji bụ isi nni nke ndị igbo mmemme iliji a bụ nke malitelu 5000 years ago igbo ka na-eme ya wee lue tata igbo ka na-eme mmemme ili ji wee lue tata mmemme ili ji nke a bụ nke na-akọwalụ ndị igbo na fa bụ ndị nwe onwe fa na fa bụrụ ndị enwe enwe ụba aghaji ụba aghaji wee na-akọwakwa n'igbo igbo nwe onwe fa kpamkpam ka ọ dị anyị n'echiche ka ọ dị anyị n'omume maka anyị si na igbo ga-adị dịka echi na echi ada agwụ agwụ ọ ga-esite n'echiche ọ ga-adị n'omume kedu ife igbo na-emepụta kedu ife igbo na-eme lụọ onwe ya bụ igbo ụba aghaji na-adọ anyị bụ ndị igbo aka na ntị ọ na-elotakwala anyị bụ ndị igbo ka anyị lota na ezi ụba nke bụ ụba nke zuru oke nke ga-enyela anyị aka inwere ọnwa anyị ịbụ ndị nwe ọnwa anyị igbo nwe onwe fa site na mgbosi okike kelufa na ụba fa niile na ndụ fa niile na ji bụ ife nke bụ ụzọ n'ime na ji bụ nke ife nke bụ ụzọ na ji bụ ife nke ka mkpa ya bụ na ọlụ ugbo mmemme erimeri iri ji bụ mmemme ọlụ ugbo mmemme ọlụ ubi ife niile a na-ewepụta n'ọlụ ubi nke kasị nke nke kasị mkpa n'ime ebu ji ụbagha ji na-akọwa na nke a na-akọwa na igbo nwe onwefa kpamkpam n'itinye n'asụsụ bekee gbaa m na mamụrụ ka m ga-esi tinye n'asụsụ igbo na igbo nwe politikali na igbo nwe onwefa ekọnọmikali ọnya bụ ụbagha ji ife ndị a bụ echiche nke webatalụ mmemme ili ji nke ndị igbo maka na ife ọbụla a na-eme o nwere echiche dị na mmụọ eji wee na-eme ya bụ emume echiche nke dị na mmụọ na-ebubata mmemme erimeri iri ji bụ ka anyị na ụba agha ji arụ ọbụla igbo na-agwa onwefa ya bụ na onye nọ n'isi ọcha erimeri iri ji onye ọbụla nọ na onye ọbụla nọ na jelu mmemme ili ji onye ọbụla nke na-awụ ọjị gbasalụ mmemme ili ji maọbụ nwoke maọbụ nwanyị maọbụ okenye maọbụ nwata anyị bụ ndị Igbo kwesịrị ịghọta ife mmemme ili ji bụ na ọ bụ emume nke anyị ji na-agwa onwe anyị naekwo ife nke kasị mkpa na ndụ naekwo etu anyị si bụrụ ndị ji onwe anyị nekwuo etu anyị si bụrụ ndị nwe onwe anyị na ụba niile anyị nwere ụba dịkwa ego mmadụ nwere n'ụlọ akụ mana adị ama ama ụlọ akụ etu anyị si afụ n'obodo anyị si bịa ụlọ akụ mechie sị na ya ama nyezie gị gịnị ga-eme ụlọ akụ mechie asị na ndị ndị ndị ndị ndị ndị nnapụ mechiri ụlọakụ akụ onwere onye fanyeghachila ego ego mmadụ tinye n'ụlọakụ akụ pụrụ apụ mana ji mmadụ ji ife mmadụ ji aka ya bụ nke maka ya na ya nọ igbo ji emume emume e, iri ji igbo ji nghọta ụba agha ji wee na-akọwa na fa abụrọ ndị ogbenye igbo abụrọ ogbenye ogbenye bụ onye a na-enye enye onye a na-enye enye ma ọ bụ ndị a na-enye enye Aha ahajinomics na-akọwala anyị na anyị bụ ndị nwe onwe anyị kpamkpam onye ndị nwe onwe fa kpamkpam dị iche na ndị a na-enye enye ka anyị lota na-agba mbọ inye onwe anyị nri ka anyị lota na-agba mbọ iji ụkwụ nke anyị kwụrụ maka na onye a na-enye enye bụ onye enwe enwe onye ọbụla a na-enye enye bụ onye enwe enwe ka itinye uche anyị ka anya anya anyị ghele oghe ka amamife anyị na nghọta anyị kweghọta na sọsọ ife anyị nwa mepụtarụ bụ ife ga-enye anyị ndụ Onya bụ ahajinomics igbo inwe onwe fa kpamkpam site n'ịlụpụta ife nke fa na-eli mana kịta anyị ma na site n'oge anyị na nwa bekee nwere mmekọ nwa bekee nyelu ndị igbo elimeli nke a na-akpọ osikapa nwa bekee nyelu ndị igbo elimeli nke a na-akpọ beans agwa nwa bekee webatala ọtụtụ nnu dị iche iche nke wepụzila na ndị igbo adịghị elizi ji na ede etufasi kwesị ili ji na ede maka ifie ọtụtụ ọya dị iche iche na-abịa dịka etu nwoke be eze dibia be si na-akọwa igbo na-enwe piles igbo na-enwe indigestive eh, digestive issues maka etu mgbili afọ anyị dị na anyị ada elizi ji na ede ọfụma maka na ọtụtụ ife arụ anyị chọrọ nke ga-enye anyị ike nke ga-enye anyị nke ga-edebe arụ anyị ọfụma nke ga-ewepụkwa na ji ife dị n'arụ anyị bụ ji site na ji na ede ọmụmụ nwoke ọmụmụ nwanyị a na elitekwu ya na ji a na elitekwu ya na ede mana kịta ọtụtụ ife igbo na-ele isi esi abịa ọtụtụ igbo na-ele azụzi afịa igbo na-azụzi akọzi ọlụ ugbo rinne ọ bụrụzi ugbo ka eji mala igbo ọtụtụ ife igbo na-ele isi esi abịa ma anụ nke anyị na-ata ata si esi abịa ọfa ncha bụ ebe nsogbu si wee dị nyanwa ka eji wepụta ife a na-akpọ ahajinomiks ka anyị lụta ka anyị naghachi azụ n'ịkpa anụ nke anyị n'ịkpa ọkụkọ nke anyị n'iwepụta efi nke ndị Igbo n'ịkụnya itinye ji naanị n'ịka akpụ n'ike ede maka na obodo na-enyeju onwe ya nri obodo na-enye onwe ya nri bụ obodo nke na-enwe onwe ya mana obodo nke a na-ebubatalu nri na mba si dị iche iche bụ obodo nke na-enwere onwe fa maka na ọ bụ na mba na-ebubata nri na gị na fesa okwu fabụbatadebe nri agụ adị nke abụlụ mbụ nke abụọ na ọ bụ na obodo na-ebubata nri na gị na-ese okwu o tinye ife na-egbu egbu n'ime ife niile ọ na-ebubata ka unu lie obodo niile asapụ igbo ga-adị ka echi na echi ada agwụ agwụ mmemme iri ji ka anyị were arọ nke a ka anyị were oge nke a wee tinyekwu uche na ịnaghachi n'ọlụ ugbo ka anyị nwa kọpụta ji nke anyị kọpụta ede nke anyị anyị lie ji anyị ama n'oji ọji na ọ bụrụ nke eji e n'ime ụlọ sayensị nwa bekee teknọlọji nwa bekee akpụghalịa ife dịka oyilu ji oyilu ede ma fa bụrụ ede ọ ife na-egbu mmadụ ka anyị welụ n'ime ahaji ọkụ wee lụtala onwe anyị na ọ dị mkpa ka anyị were aka anyị kọpụta ife anyị na dịka ndị Igbo nke a ga-enyekwa aka n'ime anyị nwe iche maka inwele ọnwa anyị n'izu na-abịanụ anyị ga-akọkwa maka ahajiọkụ ọ bụ afọ ka ọ ga-abịa n'isi njedebe n'izu na-abịanụ anyị ga-egbulisi maka ahajiọkụ kọwazie welụkwa mba dị iche iche wee maa atụ wee maa atụ welụkwa ya wee takwa teknọlọji nke anyị kpara aka n'izu gara aga nke bụ nka na ụzụ ka anyị wee chọpụta ulu nka na ụzụ balụ na ndụ ndị igbo wee nwee nghọta anya na echiche ndị igbo kwesịrị iji wee ghọta ife bụ nka na ụzụ site n'etu ndị igbo si wee malụ na isi akụ niile bụ ndụ na ndụ bụ isi akụ ndụ bụ isi akụ ya bụ na teknọlọji nke bụ nka na ụzụ ya bụ na hajinomiks nke bụ e, ụba nke nwa bekee fụrụ dịka ekọnọmiks ife ndị a niile ga-agbado ụkwụ na idebe igbo ndụ maka na igbo si na afa ga-adị dịka echi na echi ada agwụ agwụ ọ bụrụ site n'okwu ọnụ o site n'ife a na-eme eme o site n'omume site na agwa ndị Igbo na-eme na akpa ka ọ dịkwa na ụmụnne m n'izu nke taa <laughs> izu nke taa nwee ka ọ dị maka na ijele nọ n'ụda ọ ya kpatara na ebi bịa kịta asị ka anyị gbuo ya nke nke maka na mmanụ kwunwe okwu eh, na-aga ogologo oge onye ga-eghebe elu menini ughe ghebe elu ndị igbo ga-eghebe elu menini ughe ghebe elu ụmụazị ga-eghebe elu menini ughe elu bụ isi ji bụ isi ede mgbaakwasị ọfụfabụ agbolosi n'ogbe eto n'otopo ghebelụmenini uhe ghebelụmenini ka ọ dịkwa na ụmụnne m ka chi foonu ebe unu <laughs> anọ na ka ọ dịkwa n'o udo dịla onye ọbụla bụ ngozi chukwuka adaobi jele ekene ọma.